asoebi Igbo eburukwana mbata n'ụbọchị nke taata ebe onye nọ n'anụ ụlọ m asị udo dịrị gị na nwanne m nwoke bụ ss paw eburukwana abata na ọ sị na ya ụkpachi 2 na vidiyo dị eri ndị mmadụ ego ọ na-asị anya saa ndị mmadụ be wise as serpent be wise as serpent biko vidiyo anụ nwere na afọ dị oke m akwụgo mmiri onye na-echa vidiyo a chi ya ka nwanne gị fụ obi gị afụ ikwu na ibe gị afụ maka ịmahụ mmadụ one ma one ị na-azọ ndụ maka ndị ajụ na tiktok jụ na fesbuk nwatakịrị ndị ọga ya bụ nwatakịrị mmadụ mee ihe na shop akpụrụ unu ka gawa ebe a na-eme ihe anụ e were maka ya bụ mmadụ niile ebubo bụ onye na-ekwesịghị ibu ebubo ihe o mere maka na ofu onye ka malụ mmadụ karịa biko anyị na-asị na necha vidiyo anwa vidiyo anụnwa ya azọ onye ukwu zọọ ma onye nta ine nchekwa anyị mụta akọ maka ofu mgbọsị you never can tell ebe ya abata ebe ya abata ewere nya wee ka confuse ya asa taa nnapụtaba na ya bụ ihe anyị maka o si alụ ọlụ na nenụ igbo bụ igbo agwa m unu nwere onokwu anya mbụ onye na-ekwu nwere na-eme agwa m sị na onye na-ebekọ ebekọ na mmịa na nkọ igiliga nwa ọkụ wa bụ ya dị nna nke ikwu kwucha mee gịnị ọ naba n'ebe n'ebe maka na ebe na ebolo ikwu egwu ọdụ nwanwa jedebe nwanwa iwe nwanwa bụrụ iwe nwanwa bụ tọn by tọn ka ụwa bụ ọnwa ndị na-ajụ m n'onwere ibe m kwuru ude bifo yesterday na ba aghọtasịrị so ana m emekwasịla ana m emesala nkata so mụnwa chọrọ ka mmewe ka ba m understand ndị kpọrọ m riri nne nwa ndị sị m na wa ha na ụdịba na-ejigoli ore ụdịba agbalịba afọ so ka m mee nye ka o dove anya ọfụma maka na ọnwa ndị na-edosara anya ọ nwere aba na-akpa afọ ugili nwa aba na-akpa afọ ọjị nwa aba na-akpa aba gịnị aba mbekwu nwa aba na-akpọ a nwere afọ mbe nwa afọ ọjị nwa afọ ugili nwa afọ mkpụrụ iyi nwere ike nchekwasị ya bụ na nwa afọ a na-agbakwa afọ mmiri nye afọ ndị mmiri ọ dị mana mma ibe anwụ nwepụtara daadị ewepụ afọ niile m gwụrụ gị ije ebe dibịa nwepụta ibe anọ ibe adị ka na ibe adị nwa dị ka na onye ka na-achọ ka nkọwalụ unu ka unu ma ọdastandị mmalụ ive dị ya omenala ya na-eme ibu omenala mmeli bụ a na nke a na-akpọ nwa nnụnụ onye ahụ agbalị ya n'imi ya maka na ọgbaka na-agba detin n'imi detin na-adịzi n'elu ọgbalị n'imi ya anụ anụsị anya debe ya n'elu agbazia dị ibe ahụ na kọntrolu detin n'imi detin na-ebe sụ esu esu esu esu ikpe abaga detin akpa afa gị onye nọ n'ebe a na-akpọ detin ka ọ debe mmadụ n'ọnụ windo onye nwere tinye detin n'imi na-akpa afa gị ma mma ghọtara so nke a ga nwere nke a na-akpọ aboki aboki bụ nteke na-etinye ya n'ụlọ ịbịa enwele akwa ọcha akwa ojii akwa red akwa bluu akwa yelo wele koo n'ebe ahụ eko onye ma nje na-abụ ime ebe ahụ ya bịa sị gị na akwa anwa na-ekwu okwu ebe ahụ abụrụ akwa na-ekwu okwu na ọlụlụ aka alụ ya lịa mana mma ebe anyị na-adabaga n'ime ebe ahụ too much mana akwụkwọ ụgwọ too much maka na dịtịn nọdụ ebe ọ na-agbago okwu dril oyizi na-agbago okwu gba na-agbago onye ka mmadụ azụ onye ka mmadụ imepe ọsị gị onye ahịa asị gị mepee dị akwa emepe dị akwa nwere anyị ga-afụ dịtịn bụ na ka esi mee gị na wee tinye ọ agbagote na n'ebe anwa etinye ya na wọl techie anya nwere dịtịn nwebata n'ime tinye n'elu akwa anwa onye nwere ike nsị na azị nkekwa na silin gbadata ebe anwa ịbata imepe ọ niile ịbata niile ma njere afefe na-ekwu mgbe na-ekwu okwu bụ mmadụ na-ekwu data okwu ọ na-abata n'ime datin ọ bụ na letin abụrụ ibe na-eji egbu oge na ọ bụrụ ọbụla dịka nọ sempụl tin a bịa mebe ma lụọ anya zukwu na otu esi eme n'ụlọ mana e na-ekwu okwu e na-eme eme so letin bụ mmadụ na-ekwu datin abịa sị gị na letin bụ abụki ka ọ bụ na abụki deba n'anya na-ekwu okwu ahụ ọrọ asị asị kama na asị kọba ya bụ atụrụ gasị asị gị nọ ọgwụ o jere bute na gala nọ mmadụ ka eji elu ya lụọ ya weta nke n'onye ka o butere ka ụjọ nwa atụba gị onwere ibe dị iche iche dokoreti chee ya techie ugbe n'ugwu techie ugbe na-awụ mme na-awụsali ọbara mgbe ọbụla ire abụọ ị na-abụzi dete na-ekwu ụjọ na-atụ gị ka anyị sị na onye nwere nwa mmanụ dị ka ịbịa bịa ọ na-akpọ dete na nwere sọntị na-akpọ afa mmadụ ibe a bụ asị asị ọlụ ka a na alụ ncha niile ọlụ ka alụlị otu aka ọ dị nwa ọ nwa dị simpụl ọ dị simpụl na nwa nnụnụ bụ na dị ọzọ mkpụrụ ibe nọ nọ na ihe eti ebe a bụ nne ọbụ n'ime nwa na-egwu okwu jiri na-egwu na ebe a ọ bụ na onye nọ na-akụ ga bụrụ mugu ite aka n'imi gị ka ji jiri nwa aka gị na-agha d na-eme n'ebe ị nọ onye nọ n'ebe ama mma onye na-eme mmadụ na-agbalị gị afa na-agbalị gị afa nwanne m oche gị iru n'ebe a nwanne m ọ dị gị na nwa gị agbakọta ya azụ ịma mma na adịtin dị n'imi so dat dịtin na-eme ka ihe eji na-abụ imi anụ anya ọjọọ ga-esi ikwuche dịtin na-ekwu dịtin na-ekwu ihe ọbụla gụtala ka ọ mee gịnị ka ọ nwere nwa na-ata unu ndị Igbo ego ba na-ejerekwa anata ndị Awụsa ego ndị Igbo otu ọkụ dị mpempe akwụkwọ nwa ndị a na-akagwu mpempe akwụkwọ na-eji egwukwu ndị igbo wayo nkebe ịma na akwụkwọ anụ nwa na-abụ destin achala acha so ọcha abụ achala bụ na ịgwa destin okwu na egwu okwu na ọ ga-emewe ịgwara anya sị ya ọ bụ na asị ịma na ibi kwuru bụ ọ bụ na asị dịba ị ga aka nri ma ọ bụ na eziokwu ị ga aka ekpe ọ bụrụ eziokwu ị ga aka ekpe ikwuwe nkwụ na-abụ maka na oyibi kwuru anyị kwuru na ọ na-amị isi ya na na ọ bụ na ibe abụ aka nli m obi ebe ọ bụ na aka nli ss power dị ebe a gaa n'aka nli ahụ ọ bụ na aka ekpe ss power dị ebe a gaa n'aka ekpe ibe abụ aka nli m dị ebe ahụ ọ bụ na aka ekpe ss power dị ebe a gaa n'aka ekpe a ma ọ bụ na ebe anụnwa ebe anụnwa bụ aka nri ss power ị ga saịdị a nanakwa na akụnụbụ na ife abụ aka nri mode wa mana ihe m gwara bụ ya gaa na aka ekpe bikos na ka nwere nke mele gịnị mele aka ka nwere nke mele aka ekpe bọtụ na ya aga e e e na ekpe ma anụnwa ibe nwa nkwuli aka ekpe maka mma akụmadụ mana ibe abụ aka nri mode ibe abụ ịghọtala anya so otu akwụkwọ dị na a na na ibu njeji ya mezi unu mmalụ unu na-agbọtara n'ime ịba anụnwa bụ ndị si na ba gbọtara yesterday ibe bụ staff ka m ji iba but ndị na-akị ka m ga-eji ya kọmanda ka ọ gaa n'azụ ebe mana ebe a ka staff dị ịta ibe anya ka na-akpa ịta ịta ibe m chọrọ ka m gba gị na bụ na mụ chọrọ ka ị gaa n'aka nri m anụnwa staff dị ibe anụnwa bụ aka ekpe m staff dị na staff bịa dị m n'aka ekpe mana ka m si aga n'aka nri m staff dị ya gaa n'aka limo nọ ibe na stafụ dị ka nchọrọ ka ịga ma nke gaa n'aka na na aka nchọrọ ka ịga gaa na ibe aka limo dị stafụ aka nchọrọ ka ịga ogwunu bụrụ stafụ ebe bụ na ebe ọ gara ebe ọ bụ na ebe a bụ ibe ụlọ ka ị na bụ eziokwu n'ihi ekwu eziokwu dị na aka gị ụna abụlịa na ebe stafụ dị mana ebe ọ bịara oh, m ejiri ọnụ ga-eme ọ gabịa so eji egwu ndị Igbo wee wee wee ọ m na aghọtakwa maka na ndị kpọrọ m na fon ri na awụ na nke nkụziri mbọsị na aghọtagburu na aghọtara ọfụma ọfụma na ijelu destin gove wayo na bekọrọ ghọtana na bavili na destin na abụ na-alụ ọrụ ọ onwere ọrụ ọ na-alụ na na aka ivu ibi eji ama na nọsens bụ ịba ibe anụnwa bụ staafụ bụrụ igwe dị n'iru ga ịta ma ọ bụ na ọ bụrụ staafụ ọ bụ na ọ bụrọ staafụ dị n'iru ga a sị nke chesa aka gị chesa aka gị mun ko zuzu ma ko ga ta sanya ku district ta sanya makana be bala ko yema okay iba no abroad staff oyo bo iba no abroad staff diva de muniru babegu babegu babegu babegu babegu oya ta saka ma a abroad staff diva te mo se ta saka ge ta saka ga ta ta saka ge bo saka ge bo se biya ma abroad staff de gniru bo se biya bo se biya abroad staff ụfọdụ bụ nọọsụ tafụ dịba nwanne aka eji agwa ololo bụ ndị igbo eji ibe anụ atụ mmadụ nga bịa e sị gị na ịtagidele gị ejile e tụọ gị nga ejile tụọ onye aka ya dị ọcha nga jide ndị igbo na-emebi ibe na-abụrụ ibe nwere ibe dị n'ebe ibe bụ wayo otu akọ dị na anụ nwa nnụnụ otu akọ dị na nka na-akpọ aboki ibe niile abụ wayo o nwere nke na-etekwa n'akwụkwọ e ebe na ebe na-enwe sọntịn dị ka ibe eji alụ ọlụ eji akọ igbo ọgwụ igwe ahụ ya tụwasịa n'elu ọ bụrụ na onye dota na-abịa n'ọnya ji ego ọnya mepụ ime ya aka ọmibe gwụtalị maka na ibe gwụ ibe gbala n'ọnụ ka onye eme anya ka eji ama gịnị ọka chala acha libia bụ ka onye mebụ onye anya ọ dịaka onye na bụ onye ori ọ dịaka onye bụ onye ori n'ọnya ya eziwe a na-achọ ọnwatiba ee kalaba gị awasị na-abịa bụ Chukwuemeka ngwa ee eh, ọ bụrụ otu ameke zuru ego onu chesa aka gị chesa aka gị ma ọbụrụ anya zuru ego ahụ chesa aka gị mụtọ gị chesa aka gị chesa aka gị ma ọbụrụ anya zuru ego ahụ chesa aka gị akịa onye nwere ike dị ọcha mana ọbụgwọ dibịa onye ahụ dịrị anya ọ dị aka onye abụ onye ori ịmana ọ bụrụ mmadụ niile na-ese gị o onye jere jiri na-ese gị ihe na-abụ ya ọ ọtọ ihe abụ polisi abụ ya ndị na nwere ihe ọ eme oge na ọ onwe ese gị rapụ onye nne se gị bikọs na onye abụ nne dị sempụl mana ọ bụla onye nke itichara mana onye onye anwụ kitila ọ dị eme anything ọ rapụ onye na-ese gị sachịba onye na-esoro gị so n'iru maka iru iru ka iru iru ihe iru nwe eyi gị iru onye ori ihe ma anyị wele ịta ma anya ọmadụ nwatakịrị so achọrọ m ka unu mee gịnị ka unu saa anya unu ibe bụ na ee on um, Wednesday ọ bụ ya on Tuesday ka na-aga Ọnịcha so m na-aga mite ndị wayokwe na uh, uh, ebe na-elibe moto bụ nupas mite ndị a na-asị bajide mpụ anụ bajide mpụ anụ n'aka gbasị na ịma nkwatunwu mpụ anụ awa n'ala you pia nwụ mpụ anụ naanị onye a nwere mpụ anụ like otu de sị na na ịma nkwọtụ nwu nji ok o nwere ike jide dis ten na nsị na ịma nkwọtụ nwu dis ten ma n'ime ya aka like this ịkwọtụ onye ba na na-egwu mmadụ wayo na-anọkwa n'anya ba ji de ba na ba ji egwu wayo ba na-adị olu mmadụ 20 mmadụ taatị bifo ba na-ana evri ọbụla bekee 50-50,000 30-30,000 ego va gwutere mmadụ wayo n'Ọnịcha nwaanyị lụrụ mmadụ taatị ma bịa dị ọlụ ka ọba dị 20 sọmana dị 15 sọmana dị 10 ịbata mmadụ na-aba nọdụ ebe ahụ onye nkụzi eji na-akwụli ya mgbịlịgba bel onye eji na ọgwụ na ọgwụ anụnwa bụ nọ n'alụ nka na-alụ nke na-alụ nke ọzọ enwedịte nne m unu anwụcha unu pụta ebe ahụ na-eme gịnị wụna apụta na ekili ndị ahụ ebe ahụ ana-edu pastọ onye ji baịbụl ma na-edu apụta ọrụ onye a ke ka pastọ ọkpara baịbụl na-abụ ma na-edu onye ahụ apụta ọrụ ma na-edu onye na-adị ka barista apụta ọrụ ma na-edu ya dịka ndị oyibo ndị oyibo ndị na-ede onye ịbụ mmadụ onye agba dị oke ịbụ onye mana onye nwe ị na-enye anya ọ dịghị ka onye awa otu ezigbote ego ịma onye ka onye si na onye na-eje ụka na ndị a ya achara iji ndị ahụ na-ege ntị ndị Igbo abịala m Tuzdee anwa Tuzdee anwa ka m gbadatara ebe ahụ egosigo m ife m ego na-apụta jaa mụọ ọfa mmadụ iri nne di ya mpata n'ọdụ like this so itinye ego gị belie ego ego itinye ego gị belie ego masị gị na ịma ibutu nwa ibe a ibutu nwa iwe vee 200,000 ofu onye si ebe o si kpalị baịbụl n'aka anọ m ebe a dịga ịkpalị dị manụ kpalị baịbụl n'aka bịa si kalibe ndị a na-eme displesi basị na na-eme majik na ibutu nwa iwe ahụ bụ n'aka dị manụ si ego na ka oye win osi na ọ 50,000 o win nye 200,000 na ọ 50,000 kwatuo dị 10 benye 200,000 dị manụ ntị aka na akpa gwuo 50,000 wepụta ka ọ 30,000 the man jidere n'aka nke a yi akwa ndị pastọ na-akwado site na aka ahụ ya ka na-ahụ ya ka na-ahụ ya ka na-ahụ ya ka na-ahụ ya detin edi elu ala detin ekwela otu a nso na m abịakwa nwa jụọ ego n'e bikọ ndị ha ji ele ọgwụ debe anwa ọya detin ka ha ji ele ọgwụ ahụ akpọsara ibe nwa jụọ ya sị ya chairman ego na-ekwunu si na na onye butuo datin iji n'aka na inye ọsọ m na 200,000 so mmadụ na mmadụ na-abụ emego deten ka mmadụ na-atọ va akwatugo deten nwere onye kwere akwatu va dịcha mmadụ na-atọ na-akwatu okwu nwere ekwere akwatu ya so ndị mmadụ na-akwụlụ ndị man aka na-akwụlụ ndị man ndị man yi akwa ndị igwe o yi akwa ndị igwe kpụrụ okpu ndị igbe gbaa aka aka aka ndị nnekwu agbanya n'aka wolu n'onu yi isi asọntị ọ dị ka ọkwụrụ ọtọ ị na-atụ ụjọ na mụnwa bụ esesba nwa apụta nwa akwụrụ ọtọ dị ya nwa jụọ gasị ego one ka m ma enye gị ego one ka ị ga-enye mma ma nkwatuo mpụ anụ anụ ọzọ na m kwatu mpụ anụ a e, onye m 200,000 ma ọ bụ na m akwaturu ya na m amelio na m akwaturu ya mmenyewe 50,000 ndị mmadụ na-eti m mba mụnwa agakwa na mụnwa agakwa na mụnwa agakwa na mụnwa agakwa na adịtị na-egbu mmadụ mụnwa agakwa na <laughs> nsị ọga e, ya debe mpụ anụ nwepụta jide dis my iphone nwere iphone mụnye jide dis iphone ọ bụrụ pụtara mpụ anọ gị nwere dịsi iphone ebe a na-ego anya bụ na onye pụta n'ebe anụnwa mala ebe alụrụ ngwụlọta ebe a si adịbịa nke anyị bụ baịbụl ma nke ndị adreesị na-asị mba mụpụta na ndị nkwatụ dị mpụ egwu na m ga-anwụ mụpụtaba mụpụtaba da plesi nsị ọ gaghị ọza m debe mpụ ewu evi anụ maka nkwatu onye ebe idebe mpụ ewu evi anụ maka nkwatụ onye onwere mpụ evi anwa debe like this nwa ka ntinye aka m ndị ahụ asị m mba eh? mba mba m pụta nwere fon m nye m sị m pụwa na maka m anwụọ na ba chọrọ ọnwụ m maka asị na ba kpụrụ mmadụ nsị mbụ ọkwa m nwa ga-anwụ ngụ ga-anwụchili m ọkwa m nwa ga-anwụ ọmụgị nwa na nwa na gị ga-anwụchili m ọnwụ anwa na m ga-anwụ ọ bụrụ gị nwa so rapụra m nwa chọrọ ka m nwa ọkwa ebe a ọkwa ibi jiri aka na ka m kwọtụruo ya na don't worry na m ga-achọ m ka m nwụọ don't worry m nwụọ rapụ na mụ aga nwụ nwụchirela m na ọnwụ nke m mụ aga anwụ dịga nye m fon m si m pụwa m mba m pụwa mpa osobeze mbụ dị ga-esi m jide fon ma nsị aja m ntị na ive mbụ bụ n'ive mbụ n'otu nọ na na ebe aba na-alụ na mma na ọwa ya ụkaba na egwu n'otu a na mụ na ebe a na-ada oyi nkizi bịa kwọtụ iwe ọkwọtụnwuri ya onye nke bịa bịa kwa ya akwọkwọtụnwuri ya onye nke tọbịa kwa ya akwọkwọtụnwuri ya nke nọ bịa nkwa aka etiwe onye nke anwa mkpu ma mụnwa maka na onye nke ahụ etibere mkpu abụghị owu onye otuva nwata ndị na alụ na abịa ibe ibe azụ na onye na-amara ibe ibe ọ na-eje na-adịrọ mkpa na-abịa ụdị ọta abịakwụrụ ọtọ na-ekiri unu ebe na-eti elu na ego ebe na-ego mmụ na ọsịsa m dobere ebe ịchọ nle ọgwụ ịchọ nle ọgwụ iwu ịma na ihe ọgwụ na-alụ ọlụ lelie onwe gị naba ọsọmmụdị masị mmejọ mma bịa na nkastị ivawa na-eme gịnị ivawa ji ele afịa ntụ na na-egosigo na mmali ife alụrụ sị mụ naba <laughs> nwa stata moto mme gịnị naba so o nwere ndị na-ada n'afọ na ụdị iva na-anacha 100,000 200,000 1 million 2 million naira ba ya manche akwụkwọ ndị ndị a bụ ego ọ iverecha ndị ya na-ekwu so nna nke ahụ aga nna emesala ata tata bụ afọ nna emesala aka mm, ovu ewan nwere one man na-efolo m ma mkpawa the man ọ na-efolo m well well so the man na-eme ihe ọbụla mmele ya na abụ anya na-achọkili m ese well well dibịa ka ọ bụ mmenitin ọbụla otu a na net ya ya ebuzo jumes mes ozugbo ka m napụta mvụ ọbụla ọnyanwa nọ n'elu ọchụcha bịkwa m ji ọbụla odegolu mosibe ten onye m abụrụ mapụtago online ọ dịkwa anọda wan dịkwa anọda wo ive ọjụ m ya ajụ m na-ajụ m na-ajụ mbata mbịa nza anya o mee sevugo m dịn nọmba dị man onye ọ na-eme m ndị ji abata online achịcha m ọsọ m kọwa ibe nkọwalịa so o nwere ibe m furu ụgwọ ah, ive n'akwụkwọ nsisi ime ibe dị otu ibe dị otu a ma bụ na ọsọ achụgo dị man wee wee nkọwachara dịtị na ọ kpọ m na fon sị m na na ọ nwere afịa mkpọrọ afa na ọ mara aba afịa ahụ mgbe ahụ afịa nwa gasị taa akwa afịa nwa pikchọ na ukwu ya na otu o jekwuru n'ukwu ya sed ukwu osisi a mee vidio send elie osimoke na ọmagoliri ahịa dị anwa ka ọ chọọ ya ọ chọta ya osimoke ọ testie daten m kwuru ka ọ amalụ ma ọ na-ekwu tezie two days ka ọ testịrị ya kpọọ meses nzi ya ọsọ ma mara ebe ba nọ na nsị mba ọsọ na ma nọ na ebe ndị vigilant nọ sị m na ha na ebe ndị vigilante nọ nsaka ebe na-eme nọ sms na adatị ọgwụ ọgwụ nkụziri unu na net ọkwa ụgwọ nkụzi na net mụ na omego ọgwụ adịmebie ka ọ mara onye na-abịa eme gịnị iburu ọgwụ na ọ dị ka ọ mesie ọgwụ nke ọma nga aga ọma ọgwụ nke ọma nga aga onwe nwere ọgwụ wee tinye na bie the eh, man ma abịa ebe ahụ na geeti ka ọ bịa dị ma na-akwara ọpụ na geti na geti akọ na ọga osi na geeti pụọ bata na geeti osi na geeti pụọ bata ama m na unu enyechawa na abụghị m na-aghọtago maka na a sị na ihe karịrị nte bata nte n'ọnụ amala ebe nte nọ so biko nọ sị m ebe onye nọ ọ na-esi na-enyecha vidiyo a biko ọ dịkwana gị mma enyere anyị aka gbasa anya wụ ozi shiekwana vidiyo anụnwa ka o lute onye ukwu lute onye nta aka asị m igbo bụ igbo ka ọ dịrị mgbọsị ọzọ